na na-abịa m ọzọ eze ndị amụma egwu na-agọta n'ọmụ na-egwu ụmụ igbo bụ nnukwu ikenu gbabụ ike amosu ndị igbo na-atụ afịa ndị igbo na-azụ afịa ya akụkọ iro na Lagos steeti ụmụ Igbo na-agbachi mmiri Fajibirio na-agbachi mmiri abịazie nna n'Igbo tata na mmiri adịlọ na n'Igbo o nwere ebe a na-agbachi mmiri ịmara ego anyị ga-eji gbachi mmiri na Lagos were ya bata n'ala Igbo ịrụ ọnụ nnukwu ife ejele Dubai wefu ife ndị Igbo na-alụ n'aka ụmụ Igbo tete nọ n'ụla adozie n'ụba anyị ụmụ Igbo dị kreativ fa na-alụsi ike ijeje Amerịka taa ndị Igbo na-alụsi ike ibidozienu na Anambra steeti ụmụ Igbo nwere ife na Nnewi akwụdo ndị nnukwu ego alụzienu n'Ọka akwụdo ndị nnukwu ego alụzienu n'Agwata ịbata n'Agwata n'Orumba North and South anyị ndị nnukwu ego nnukwu ego nọ n'Enugu ndị nnukwu ego nọ n'Imo steeti fanọkwu na Ebonyi steeti mana ịbatazie na Anambra ebe ahụ ka enwere ndị nnukwute ego Anambra steeti Igbo niile a Anambra fa dị ike Anambra fa bụ nnukwu ego Anambra fa bụ ego ka ego Anambra karịgo egwu ụfọdụ ndị na-ajụ m kedu ife iji si na Anambra bụ nnukwu ike enwere African Japan ọ dịkwa na ewu ụmụnne dị ụfa nwere ife mbata na Anambra steeti ga enwere ndị nnukwu nwa ya ka m ji ekwu okwu e, ụmụ Igbo fa bụ nnukwu ike ụmụ Igbo bụ nnukwu ike aba ịgba ịgba Igbo jisikwe n'ike n'ọrụ ka dozie n'ụba anyị ihe maka na osita dịba mma nọdịwala gboo gboo gboo onye akpụkpọ egwu ana m ekwu ọsọ ụmụ Igbo bụ nnukwu ike ụmụ Igbo bụ nnukwu ike ike eji edozi obodo ụmụ Igbo bụ nnukwu ike ife ọ bụla ị na Lagos nke ị nwelu n'ugwu butenye na ndị Igbo maka obodo adịrọzi mma onwere onye m ifechi gabụ ma ọ bụrụ na ọsọ chụọ gị n'ugwu ileta n'ala ala igbo iweli nke iwele ma na-echibe ụmụ igbo na ife ụmụ igbo na-eme ife ụmụ igbo ị bịa n'ala igbo tata jirizie n'ala igbo ikwudo ndị gụrụ akwụkwọ ịbatazie na ala igbo jirizie n'ala igbo ikwudo ndị na-alụ ụgbọala fa nọ na Igbo ndị ji ndọtile eme ọgọ fa nọ na Igbo ụmụ Igbo tete nọ n'ụra ụmụ Igbo kunye nọ n'ụra oyi ka nọ bụ anyị oyi mgbe chi akala ọchị ife jikwu onye m okwu na ngwa ụmụ igbo okwu ọgwụ ifulu ụmụ igbo igbo enwela ọnụ na mgbogo igbo enwela ọnụ chacha enyebe na apọịntmentị o nwere onye igbo a na-enye apọịntmentị anyị na-azụ afịa anyị nwere ife niile mana mgbogo na ife kọrọ anyị edozienu be anyị ụmụ Igbo ka mụ na-agwa ụmụ Igbo bụ ego fava ego kalele ịbata na n'Igbo taa ikwudozi ndị bụ nnukwu ike alụsị ụnọbe nniba ọlaobodo na ekili ekili mana ife na-ewe m iwe na nye nwere investmenti n'ala igbo igbo nwere investmenti ka m na-ajụ fa nwere na Lagos fa nwere indọstrị na n'ugwu ịbịazie na be anyị enwere indọstrị n'ala igbo ndị Igbo na-afụ n'ụzọ ijebe Lagos ichili uche n'aka ijebe n'ugwu ichili uche n'aka ọ gịnị ka anyị na-abelu kedive anyị na-akwala akwa ahụ kedive anyị na-ebelu akwa ahụ herdsmen ka anyị na-ebelu banditi ka anyị na-ebelu boko haram ka anyị na-ebelu anyị na-agbakwa ọsọ ndị efi ọsọ ndị na-ajụ efi ọ bụrụ na anyị dozie n'ụba anyị anyị dozie ebe anyị oyi ndị efi ahịa chụba anyị ọsọ ajụjụ ka mụ na-ajụ uwe igbo bụ nnukwu ike uwe ụmụ igbo bụ nnukwu ike ụmụ igbo bụ nnukwu ike na-edozi obodo ụmụ Igbo bụ nnukwu ike nwa odegwu ike na nwata Sunday chukwu Akunne ka mụ na-akpọghị ọgaranya o butela ike webata eze chukwu wee mebela obodo ife dị mma ụmụ okolobịa na-esi anya kpọnya m azụmokolobịa king ọbọ si na eze chukwu azụmokolobịa o agụleze chukwu wee n'ezi anya chie nya meyọ na agụ ata meyọ na agụleze chukwu obere nwa na ibu igamosu na nwata ka ego agụleze chukwu ego ọ m n'elu ya nọ lugo bụ oji afọ ụzọ bụ na-adị adị ọra mmanwụ adawide mmiri n'Imo steeti yo ide ego onye nnukwu ego ka m bụrụ egwu m jezi ekene sonye m na m ekene udegwu jele Berlin Germany wee bute ike ụnụ amara onye m na-ekwu odegwu nwa m ụlọ n'isi ọfịa elu ndụ bụ eze ọkpara ike oke mmọnwụ na izu ọfịa benzi na isu ọfịa oyi benzi na isu ọfịa oyi ka njeze n'ukwudo nnukwu nwa n'ọstra ka nje bọstra zụta otegwu onye nnukwu ego ụnụ amara onye mụ na-akpọ oyi ọ bụzie na ụdị egwu amụrụ n'one n'oru mba saut Emmanuel Okechukwu Godien ka mụ na-akpọ ọnwa ọnwa n'one n'Igbo tegwu oyi ọnwa n'one ịma na ịlụlụ nnukwu ife ịnaka na be nna gị n'one n'ololo ndị ụka ebe a na-ekpelu nke oyibo ebe a na-ekpe ekpelu ọnwa n'ole n'ibu nnukwu ọnwa n'ibu nnukwu ike ọnwatielu m ọnwa ọnwatielu m ọnwa ọnwatielu m ọnwa obodo kwelu nni na-eme ọnwa na-eme eme ejezienu kenegwu olodegwu amụlọ ọfụma agụata agụ akafa nwere mmadụ odegbu odegbu butela ike n'ọsụra ịmara onye na-ekwu oge chukwu ji onye oge chukwu ka m na akpọnụ igwe ngoli na akara akarabọ igwe na ibutere ike ike amosi Ngolika na-akpọ Amozife nwụrụ nnukwu nwa Amozife amụrụ nnukwu nwa igwe ka m na-akpọ igwe n'ọstra igwe na-agbasiri ike igwe igwe Ngoli ụmụ m n'ọka ejezụta ọyị m ị mara onye m na-ekwu nzekwu ugochukwu kristian ka mụ na-agbọ n'egwu odegwu n'ọka oke nwa jere ọsra bụrụ ike wee bata n'ọka welube ife anya na afụ n'ọka obodo akụwara ya aka ajụ ọnụ onye na-alụ oyi odegwu mụchala unu ọkụ na ụmụ ayọm n'ọka ịgbazili ikenu ka bụrụ egwu m jebenu n'ọgbụ ka ezigbo nwa oyi ototo nwa n'ọgbụ iso na odegwu ịma na ọbago mmọnwụ arize chukwu kisilin ọzọ mma onye a na-ekwu na onwere ifo na-eme ego nwere ute nta ya n'ọgbụ ego ga-eri ka nne Arinzechukwu Arizona Kings roba Pension udekwu niile mọ ịbịala gị Ulaeze Chukwu weturunu ọmalịcha nwa oyi adị eji eje mba na gụrụ eze Chukwu nwanne Nwaneka ọzọ mma Adannekwe na Agụlesi Chukwu Adani bụ nwanne m ego nwelute nta ya n'ọgbọ ya gasịrị ka m bụrụ na ana nka ka njekwudo degwu na na nka o na nkafa nwere odegbu valentine sọpụrụ SMC na Nanka oyi SMC na Turkey odegbu jele feplus bụta ikenu egwu CEO tego dị mpa ya kates SMC onye nnukwu ego ego ga-agbaga afụ ọnụ ọgaranya ngada ajebe na ọkịja aje zute nnukwu nwa prosper chidela odegwu onye ego bụ eze onye ego bụ na freedom brothers yo mbana bụ odegwu okwu ọ bụ n'ọnụ ụwa ọkịja amụsị onye ụmalụ mgbe nwaanyị n'oko Alexander Pato ka mụ na-ekwu egwu meji ebe n'ụmụchu uchu a na nsọ jee zute nnukwu nwa ọ bụla ebe chukwu n'ebe dum ka mụ na-agbọghị odegbu nachala n'uchu onye marụlie nke izizi n'usu oyim onye marụlie aka na-atụ ọgwụ na ọgwụ ọgwụ egwu na tọmụya egwurizu izi na-etu odegwu ife dị mma ka ị na-atụ ọgwụ dị mma ka ị na-atụle izinet pharmaceutical na headbridge Onitsha ndị ekene oso dị eme n'izizi nke iruka nnebedum adaejela ide mmiri weduru nata adaoji ka mụ na-akpọ ya adaejele n'oge ọfịa ogojotu wee duru nata na-agụ ata anya furu ugo nwanyị ọma anya furu ugo nwanyị ọma ada splendor invent osodiemakụ nwanyị ọma ọya adịla gị mma splendo invent oji dekoration eme ọgọ ọsị m kenelu ya ezigbo ọgọ ya ọnụlụ bụ okwu dị dịli emeghebu ọgazi n'ojo otu ọgazi n'ojo otu amaka ọgazi n'ojo otu amaka nwanne dị na mba nke ọgazi n'ojo otu ọgazi amaka ọgazi amaka ọ sịkwa m kelelu ya oyi nnukwute mmadụ amala afanya izichukwu esodegwu ife emele kpata ego ọyị m ife emele kpata ego ife emele kpata ego ife melu kpata ego nke izizi Obi obimo na nsụka ka mụ na-eje Blessed Christ aka na tọgbụ na Headbridge ọ si m n'elu ya ezi ọnyịnya ozi na-adị mma ike ọha ọdọ ewu ọ dọghị ewu ka mụ na-agbọ ya ka m egwu m kene chairman ndị ọgwụ ọgwụ n'Ọnịcha do Donatus mma akpa mbọ na na ndo akpa mbọ na ịgbasiri ike akpambọ mbọ na Nando akpambọ na-ebu nnukwu mma akpambọ akpambọ ga mbọ bịagburu ugwu ọ sị m ya John Udamụ odegwu na ọgwụ ọgwụ ị na-eme ọfụma ọ sị na kene Chike back chikukpo oyimuchikukpo gaa n'ihu ọsị m keneli ya josef jakpa hodis oke nwanne dọrọ mma ọsị m okechukwu n'elu ya Sunday omesu ọha okwu ukwu chukwu agbalụsange na-ebuli ya na kali mụọ kali ya ọ sịkwa m kenere ya parisa tiodo parisa odegwu ife dị mma ka ị na-eme ọsị sị m kenere ya candidates West Vica na Anambra steeti unu kaliri ndị ọma na-atụ volleyball ka njebe n'ogidi ide mmiri na njekwa nnukwu nwa nna m ndị godwin ka m na-ekwu ya n'ogidi ị mara onye na-ekwu oke akịdị n'ogidi nnukwu dibịa n'ogidi oke akịdị n'ogidi oke akịdị si mụ kelee nnukwu nne ya isi ya ọdị na nwa n'ogidi nne nze n'ogidi ka mụ na-akpọ ya Ụlọagụ village n'Ogidi echilinye eze ọba echilinye eze ọba nnu Ụlọagụ n'Ogidi ịmụtara nnukwu nwa egwu m anaba ekwula ọbịa ka njekene na odegwu chukwu na-eto onye na-eke n'ịgbasili ike eze aka onye wetalụ nke izizi na-ebetete igwe tọlesi ka nna akpọ igwe tọlesi ka nna akpọ igwe tọlesi ka nna akpọ odegwu abịa igbo mejebe na-ama ọbalụ ka njekwute oyigbo obele nwa chi gọzila gọzi afọ tochukwu divine ka mụ na-akpọ investọs isi ka mụ na-ewuwe oke nwa n'igbo ike ka ike sisi mọni oke mmọnwụ sisi mọni oke mmọnwụ ụmụ igbo bụ nnukwu ike ụmụ igbo bụ nnukwu ike ike ji edozi obodo ụmụ igbo bụ nnukwu ike. bụ nnukwu ike ụmụ Igbo bụ nnukwu ike ike eji edozi obodo ụmụ Igbo nnukwu ike